ọzọ mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha ga na-ewetara ụlọ ozi na ntụgharị uche a bụ maazị ejikeme ọbasi ụkọchukwu Austin ọkaibo ndị ọzọ ndị anyị na ha na-akpa nkata nwere ike isonye anyị ọ bụrụ na ha esonye anyị ga-eme ka ị mara ndị ha bụ ma tata anyị ga-aga n'iru ịkpa nkata anyị bidoro n'oge gara aga ịjụ onwe anyị kedu ka anyị ga-esi wee were ihe edere n'ahịa ara deklarashọn wee tinye agwa anyị na-akpa tata wee were ya wee mee ihe kedu ihe ọkachasị ndị Igbo nọ na Naijiria kwesịrị ime kedu ụdị ndụ anyị kwesịrị ibi etu anyị si kwesị ị na-aga n'iru n'izu gara aga anyị kpara maka njegharị na ngagharị iwe ụmụ okorobịa na agbọghọbịa na-eme na Naijiria banyere mmegbu ndị ngalaba ndị uwe ojii a na-akpọ SARS ma ya bụ njegharị iwe anyị ghọtara na ọ bụ ihe anya na ọ bụghị naanị maka ndị ahụ a na-akpọ SARS mana ọ nọka ihe nọchiri anya iwe ji ọtụtụ mmadụ na Naijiria banyere mmegbu ndị ọchịchị na-emegbu ha na Naịjirịa anyị ga-agakwa n'iru ịtụgharị uche na ịkpa maka ọtụtụ ihe gbasatara ya bụ ngagharị iwe na ihe ọjọọ dị iche iche ndị ọchịchị ọkachasị ndị uwe ojii na-eme na ya bụ obodo tata ebe anyị ga-enebanye anya dịka anyị bidoro na mbụ bụ kedu ihe ndị mmadụ kwesịrị ime kedu ihe a na-ekwu maka ya kedu ihe onye ọbụla na-ege ntị kwesịrị ịmara na ihe onye ahụ kwesịrị iji wee kwado onwe ya anyị ga-aga n'iru ikpe aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Ọkigbo ka o duru anyị gaba n'iru ụkọchukwu ndewo maazị ụkọchukwu ndị ọma na-ege ntị dịka maazị ụkọchukwu kwuru ihe anyị chọrọ ilebatụkwa anya taa wụ ka anyị ghọta nke mbụ na ịghọta na ihe nkata anyị na-akpa kemgbe ọnwa ole ma ole gara aga nke hibere isi n'ihe a na-akpọ ngụpụta na nkwupụta ahịara o doola anyị anya kemgbe izu abụọ gara aga na ihe ahụ Igbo si na ebe nwata na-ebe akwa na-arụ aka na nne ya anọghị ya nna ya anọrọ ya o doola anyị anya ugbu a na ihe ahụ anyị nọ na-ebe na-eti na-akpọ kemgbe na-arụtụ aka n'ihe gbasara anya na deklarashọn ka bara uru ka nwere isi ka nwere ihe ọ na-akụziri anyị ọkacha ma ile ya anya n'ọnọdụ ihe na-eme taa ọkacha nke a na-ekwu okwu ndị njegharị iwe ndị ntorobịa a na-akpọ EndSARS mana isiokwu anyị taa EndSARS njegharị iwe a dịka obelatawala mana dịka njegharị iwe ya siri bido na njegharị iwe ihibere isi na ịhazi obodo ọtụtụ ndị amakaemu abịa tinye aka n'ime ya tinyekwara ya ụkwụ na nkwuhie ọnụ na mmehie omume ndị aka na-achị obodo mere site n'ije gbagbuo ụmụ ndị ntorobịa na-eme njegharị iwe na-enweghị ihe ọjọọ ha bụ n'uche mana ka o si metụta anyị isiokwu kedu ka ihe a si metụta anyị dịka ndị si ndị bi na ọwụwa anyanwụ Naijiria n'izu ụka gara aga otu nwa amaala anyị nwere ezi nkara na nzere mmụta n'ihe gbasara ileba anya a na-akpọ peace studies na conflict studies soro anyị wetara anyị bịa tụnye tụpetụ anyị azụ kụziere anyị ka ihe ihe niile ya si aga nye anyị nkọwa ya n'ọnọdụ ihe akụkọ ihe mere eme bido kemgbe ihe ruru afọ 2004 maka na a na-ekwu EndSARS ọ dịka ihe bidoro echi gara aga ma ihe bidoro ụnyaahụ mana nke ka nke ọ rụtụrụ anyị aka otu ihe a si gbasaa anyị dịka ndị Igbo bịa were ihe ndị mere na Ezu jinye anyị nkọwa o teghị aka anyị mechara nkọwa ahụ na ọgbakọ ahụ n'izuụka gara aga anyị anụ na aka na-achị steeti Anambra maazị Willie Obiano eleela nwa nwoke ahụ bụ onye nọburu n'isi SARS na-eji river si ya arụzirila ya ọrụ n'ihi na otu ajụjụ anyị welitere n'oge ahụ kedu ka onye mere mpụ ịdị otu a ga-esi nọrọ n'isi ihe gbasara nchekwa obodo na steeti nọ n'ala Igbo ka a ka na-ekwu okwu a ọtụtụ ihe na-eme taa maka gọọmenti etiti nyocha gọọmenti etiti na-enyocha maka gọọmenti Lagos na ndị ọzọ na-enyocha ka na-eleba anya n'ihe ndị mere na mpaghara Naijiria ndị ọzọ mana onwebụ onye tụnyere anya ogbugbu ndị egburu na mpaghara ọwụwa anyanwụ onwebụ onye tụnyere ọnụ onwebeghị ụdị ma bụla dị okwu iji si too ndị ntorobịa si na mpaghara ọwụwa anyanwụ si ha anyị e-, ajaala n'ike n'ihi na unu ejeghị vuru oke mmeghasa dịka anyị hụrụ n'ebe ndị ọzọ kama ihe anyị na-enweta uru anyị nwetara taa abụrụ na a wereziri ụsụ ndị agha ziga ha n'ọwụwa anyanwụ si na na-abịa iji ya akwado ka ghara inwe ọgbaghara aghara isiokwu abụrụzi ya olee otu ihe a njegharị iwe a isiri metụta anyị n'ụzọ pụrụ iche taa ọ kacha ka aka na-eleba anya nchọpụta ya olee otu o si gbasa anyị olee otu o si metụta ndụ anyị dịka ndị Igbo na ndị bi n'ọwụwa anyanwụ Naịjirịa maazị Ejike nwere ike itinye ọnụ n'okwu a nke mbụ wụ na otu ọbụla anyị si chụọ anyị ka ndị Naijiria ọbụlagodi ịwụ ya n'ọnụ o ruo n'ịta ahụhụ takọta mmadụ niile anyị niile wụ ndị Naijiria o ruo n'iri uru ele anya echefuzie ihe i kwuru ile n'anya rukwe taa n'ọtụtụ mpaghara Naijiria a ka nwere ọgba aghara ndị eh, ndị na-aga ngagharị iwe ịma ka m laghachite azụ ndị bidoro EndSARS bidokwere n'ihe nọọ ngagharị iwe enweghị ha mebiri enwekwenu mgbe ha kpọrọ si bịa mebie ihe ma iwe nọ n'obodo ọtụtụ ndị iwere iwe were agụụ werekwe ndị na-enwezi ha aka ọrụ ewerezi ewefe ya ebe eche eme onye chọrọ ka ọ garuo ebe ahụ kama na ilezie n'anya ọ na-awụnụ eh, ọkụ na-agba Eh, n'ụlọ gị aga were mmiri na-awụsa n'ụlọ eh, agbata obi ọ bụrụ na hotel na eche eme nge niile e nwere nsogbu mana n'ugwu mana ọdịda anyanwụ anaghị anụzinu elee ihe e ga-ejizi bụrụnu eh, ma ndị uwe ojii ma ndị amị kpojuo ala Igbo ebe ahụ ka nsogbu nọ ya bụ na a ga-ajụnụ ee enwere ihe na-atụ ndị ọchịchị ụjọ gbasara ala Igbo ka ajụjụ nke nke abụọ awụrụkwa enwere ebumnobi anyị na-ahụbe mere eji chịrị e, ndị amị pijuo n'ala Igbo na amarakwala na tupu EndSARS abịa ee anyị ekwubuola ya ebe a checkpoint isi Owerri na isi Port Harcourt na-aga Enugu checkpoint ị ga-ahụ ga-agafe isi Lagos gaa Kano shi Lagos gaa Kaduna shi legos gaa Sokoto ọya awụna ga-ajụ n'ajụjụ enwere ihe na-eme anyị na-aghọtabe mere ndị amị ga-eji duali ala ya ebe a ebe ya ebe a. ihe n'ụwa ka anyị na-eje ego ide maazị oke ihe a um, maazị ejikọba sị ị na-ekwu okwu ya ajụjụ awa ajụjụ anyị kwesịrị ịdị na-ajụ onwe anyị na-ajụkwa ndị anyị na ha na-emekọ ihe n'ihi na ma ajụghị ajụjụ a anyị agaghị aghọta n'ihi na ajụjụ a dịka ihe Igbo si na isi opi wutu olee ihe iwu ichere iwu ihe kpatara omume a site n'aka gọọmenti etiti um, gọọmenti etiti dị ka agwọ ife agwọ mụrụ aghaghị ito ogologo anyị ma ha ọ bụrụ na n'ala Igbo anyị na-asị na ọ bụrụ tata ka Igbo mara Hausa na ụta o doro anyị anya na echiche gọọmenti etiti nyere mba niile dị n'ala Igbo awụ ezigbo echiche bido n'oge ndị ọchịchị nchigbu ndị Briten na ya ndị Kolonial eh, imperialist na ya o nwero mgbe Igbo ji wụrụ ndị a na-echele ezigbo echiche ọ mgbe ha na ya ka ndị uwe ojii ndị Britain izizi igbagbuo gbagbuo ime mmadụ n'Enugwu ebe a na-egwupụta ko ahụ mmegbu izizi ndị ndị uwe ojii megburu ndị nọ n'obodo kpụọ ha akwụ gbuo ha pii maka na ha na-eme ngagharị iwe na etu esi wee na-eji ha alụ ọrụ ife a na-akwụ ha na etu esi enedo ha anya adịghị mma ọ bụrụ na ị were ya tụnye nke mere ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa na Leki ịfụ na ihe a bụrụ izizi nke o ji abụ ikpeazụ nke a wụ naanị ofu ime atụ ndị Igbo na uwe ojii bido na gboo mgbe ndị isi ọcha na ya mgbe ndị ọchịchị nchigbu na ya anyị amaghị ndị uwe ojii ka ndị na-azụ anyị ndị hmm. ọ bụrụ na anyị si ka anyị si na nke ahụ gaa na ha anago n'ọsọsọ anyị nwa na ndị na ụmụnne anyị ndị anyị na ha bụ ofu anụ ahụ nọ na-acha ofu ọcha ma ọ na-eji ofu ojii kemgbe ndị ọchịchị na ya ma mgbe ndị so na-achị nya mgbe e, e, emechalụ na 1966 elukwa tata ndị uwe ojii ndị amị abụbeghị ife na-enyelụ ndị Igbo aka ewepụ naanị mgbe ndị Igbo chọwara izu onwe ha ji aka ha wee rọpụta ndị ga-alụ ha ọgụ n'amị e, onwere onye Igbo ị ga-emetụ aka n'ọnụ ma ọ jụọ ya ajụjụ ọ sị ee ha ritekwala uru maọbụ na obodo ya e eritere uru maka ndị ọchịchị maọbụ ndị uwe ojii maọbụ ndị ngwa ọgụ na ngwa agha ndị nwere ike isi na ha ritere uru abụghị mgbe ndị ụzọ ọwụwa anyanwụ na-azụ onwe ha na Chiz ịdọwalụ ka Biafra abụ ndị jere agha Boma, ndị jere Wọld War hapụ ebe ha bi ee mba ọzọ na-abụghị Naijiria lụọ ọgụ maka na ọ bụrụ maka na ndị ha n'ụlọ ọgụ bụ ndị ọchịchị nchigbu ahụ ụfọdụ n'ime ha emere ọfụma n'akụkọ nnugolu ma ewezuga ya akụkọ niile nnụrụ na ma nke a na-akọ n'ime be anyị ma nke m na-anụ na be ndị ọzọ ndị ọchịchị ndị uwe ojii ndị agha kpọrọ ndị wu ndị ezigbo mmadụ nyere Igbo nji na alụtọ aka na nke a bụ na ọ ife onye ma etu esi mee onye ka onye ahụ si ata ife etu anyị si ghọta ha mana abịazie na nke ọgbara ọfụ na nke na-eme kịta ọ bụ na ịgafere kwa n'ugwu ịgbafe ụzọ ugwu Naijiria ezi isi na-akpọdata gafee ụzọ Benin ebido fama ndị agha ndị polisi ndị rod sefti acha kwụrụ ụkpọdo ana onye ọbụla ego na-enye onye ọbụla nsogbu enweghị ihe mmadụ mere ụna inyere ego egbuo gị oge ọ bụ na egburo gị oge ọrụ gị jee ọfịs natakwa oge nke ka njọ ahụ mmegbu anyị ma n'ụzọ anụ Igbo ana ọ bụrụ na dịka nsikwu ịgafe ebini gbago ugwu ụdịfe aha dọrọ dọrọ n'ụzọ ọ dọrọ n'ụzọ gbagoro ugwu wee ruo ma Sokoto ma eruo ma Abuja gafee Abuja gbagoo ụzọ Medugri ọsọ na mgbada ụzọ anyị ha ụlọ ọzọ ọ bụrụkwa na ihe ejighị anya anyị fụ na 2019 2018 ma 2016 ka Buhari bata ogu izizi ndị agha lụrụ ka Buhari bata bụ na Kalaba pọstụ Naijiria tụrụ bọmbụ na Kalaba na-asị na-enwelụ intelijensị na o nwere ndị na-enye nsogbu ndị ndị na-achị imebisi ife na Naijiria ma ndị ndị a na-akpọ ndị kidnappers na ndị ndị pirates na-achị iwere ụgbọ ọ dịka a na-echefu nke aha ndị agha Naijiria. ife ọ na-eme militri exercise na-asụ ya n'oyibo mana okwu asị na-adị mma n'oyibo a na-eme nke a na-akpọ python dance ọm nke bụ python dance ma asụsụ Igbo na nke Naijiria. eke mana anyị anwụ ọ na-agba egwu ụdị ya gbada ụmụahịa gbusisi ụmụ mmadụ na-achọ maazị Nnamdị Kano. prọsọ nke ka na-ekwu okwu a eji wee mee ngagharị iwe Naijiria ihe agha Naijiria ekwuona na ihe aha atọrọ ha na ha ga-eme nke a na-akpọ Krokodil tears na ya agụ iyi ya ha ebidobebe akwa ama akwa aha n'ala Igbo ma agụ iyi na be anyị nọ n'ime mmiri ọ na-ebe akwa ọ na-achị ọchị mbido ya n'anya anyị amaghị ha bụ ihe agha kwuru ha ga-eme n'ime obodo chetakwala ụlọ na ndị agha Naijiria bụ ndị si na ha enwere ngwa agha anya gafee mba dị iche iche ijego ngwa agha kemgbe ya bụ ngwa agha ha bido gowe batara bụ niile fụrụ ha na-anụ atụni ha na-eme bụ imegbu ndị nọ n'ime obodo ọkacha na mba ọwụwa anyanwụ Naijiria. Ah, ọ bụrụ na anyị gbagoo n'ugwu Awụsa kpọrọ onwe ndị isis nọ n'Afrịka Boko Haram na-achọ kalifet ndị si na mmadụ ama aṅụ mmiri tọgbọ iko na Naijiria. n'ọkwa ya o anụbeghị ya Naijiria eburugo ọgụ so ha etu ha si wee so ma IPOB ma ndị na-achọ mmanụ maọbụ ndị na-azọchite ala ha ebe a na-egwupụta mmanụ maọbụ ndị n'ụzọ Kalaba ọ bụrụ na gbasara ihe ị na-ajụ ajụjụ anyị na-ajụ gbasatara ihe gọọmenti etiti ndị agha na ndị uwe ojii ndị polisi na ndị dị iche iche na mmekọta ha na ndị obodo ọchasị na ọwụwa anyanwụ ezigbo mmeta ọ bụghị ife tọrọ ụtọ ọ bụrụ ife ha na-eji ọ bụrụ ife nwere ike ịkọ o so n'ihe a ndị mba ọzọ na-ada edebe na ndị na-afụ maka na ndị na-enyocha maka idozi obodo ekwu kwa ahọ mba Naịjirịa na gbasatara uwe ojii na ihe gbasatara nlekọta obodo etinye n'aka na-egbu e ha chi na odo Naijiria na-agba first ya na-awụ ndị izizi na agụ ajọ omume ihe ị na-akọwa ugbu a ịga doo anya anya ndị na-ege ntị na izu a na anụ bụ na ndị IPOB emena ndị IPOB emehụ ọ bụ jikwara onye wụrụ ndị tinyere aka ijiri nwa ọgba aghara na Lagos ọ bụ jikwara bute ọgbaghara na Rivers steeti anyị ga akpa ime ọpụreshọn klin ọp olee ihe jikọrọ udele mgbe IPOB ọhanwa gbara ndị SARS gbagbu ụmụ ndị ntorobịa ka e nwee ike bido ọgbaghara IPOB ọ dịnyere ndị agha si ha ga-agbagbu ndị ntorobịa na-eme njegharị iwe ogetọs ihe ịfụọla isi opi igbutu kemgbe ndị na-achọ ọchịchị nchigbu ha ka m tinye ya n'otu ahịrịokwu pụtara bụ na njem anyị na-eje na Naijiria gbasara ndị uwe ojii gbasara ọrụ ndị uwe ojii na ndị ọ dị n'aka ichekwa obodo na ndị agha na ndị ọzọ dị n'aka ichekwa obodo mmekọrịta anyị na ha dịka ndị si n'ọwụwa anyanwụ Naijiria enwebeghị mgbe bụla ọ bụ mmekọrịta ebe mmanya ebe anyị bụ mmanya anyị na ha bụ mmanya eje mmemme adịghị ya isi ihe ọ pụtara wụ na ekwela Iran ohere EndSARS njegharị iwe ndị ntorobịa ewerekwala e e ya ọzọ ka ọrụ aha ọjọọ ga-akpọ nkịta nwata ka e gbuo ya n'ihi na onye nwa nkịta mere ka anyị akapịwala okwu ọnụ ọ ka ndị na-ege anyị ntị onweghị onye o kwesịrị otu o si doo mmadụ anya n'ugwu onweghị ihe na-eme na ya ndị ntorobịa ndị ugwu mere njegharị iwe nke ha si na akwato ji na ndị agha ma n'ugwu ọkacha na East North East na sọ na-enye ọgbaghara ndị alaga ndị eh, ọgụ alakụba nke na-achị ijizi egbe achị kama ghara iji mkpara achị nnama zie ọwụwa anyanwụ ala Igbo enwe ndị ọ dị n'aka naijiria konstitushọn naijiria na iwu obodo naijiria edere ya ede na onye ọbụla wụ gọvanọ aka na-achị steeti ọbụla wụ ya na-akpọ the chief security officer of the state ọ ahụ ka ọ dị n'aka e, e, ihe gbasara nchekwa obodo steeti ya dị n'aka abụrụ steeti ndị nọ n'ala Igbo ha na-eme ka um, bụ ndị na steeti ga-abụ ka ihe onye na-achị Legos kwuru agbagbu ndị mmadụ na Leki izisi ya nọpụta wụ na na ya na ndị e, ndị na-achị steeti e, egbu ma ndị be ha ebe na-ayọ n'eke maka mkpụrụ obi ha <laughs> ndị mmụọ gbuo esiri mmụọ e ji akwa fenji ekwu uwu na o bu ụzọ gọọ na aka ya adịrọ ọkụ ya na ọkpụ ya pụtara na ya akwụkwọ aka n'ihe a maka na na ya enweghị ikike ndị ọgụ na ndị agha Naijiria. ga-esi chịkọta onwe ha anyị abụghị enwere ikike ikwe ga-eme na atụ ndị agha Naijiria ga-esi chịkọta onwe ha ma kpaa agwa ma ọ zipụ ha bido ụzọ a wee mepee etu a ga-esi wee nyochaa iji chọpụta ihe ya bụ ndị agha ya nwe enweghị ikike ime mere ọ gwa anyị na enwere ikike mana ebe enweghị ikike ya ga-enyochakwa ịchọpụta ọ chọpụtazi ebe enweghị ikike ọ ka gịnị mee Ọpụta ka o so ebe akwa na-ebe ka ọ ka ọ gbanwee ihe ọ bụla ma kwụchaga ihe ọbụelu fụ onye isi ala Buhari ya omume kpọ playbook anyịfụ oge ọbụla ụdị ha mere ndị gọvanọ che nọọ ife ga-azọpụta ha ma ife ga-ewepụ aka ha ka na taa onye na-achịkọta ndị agha Naijiria na-akpọ Buhari si n'ọrụ ndị ọsọ ya onye na-achị Legọs kpọọ ya si ha bịa nyere ya aka ụlụ na asịrị mana ka mgbada n'ọwụwa anyanwụ ihe gba ama mkpani a na-eme n'ọwụwa anyanwụ gọvanọ nke emekwana e, sọsọ nke Ekiti mana onye nke ahụ nọ n'ọdịda anyanwụ mana mba anyanwụ gọvanọ niile nke abatara na steeti ya gbusisi ndị mmadụ ọ bụghị akwụkwọ na fon maọbụ ọgwụ ogologo okwu si na ya na Abuja ọ na Abuja bụ nsogbu na ọ aka ndị ike emere nke Ezu Riva, esia ọpụpana nke a asụsụ maka na dịka si na mbụ na-asị na-adị mma n'oyibo eseti ya ọpụ panel investigative panel ga-enyawa ihe enyochazie anyị amara ebe edebere akwụkwọ anyị amara ebe enyotachara onwere onye kọwara onwere onye eji n'aka naanị ndị na-achị steeti na ọnyanwụ na-abụ onye ruo owelu mmiri ka pilot kwa aka na akọkpị na ya mara ihe mere ya n'eziokwu na ọ dị ya n'aka ịchịkwata ndụ na ịchekwa akụ na ụba nọ na steeti ya mana ya gbara ya bụ ọrụ maka na ya welugo ikike ya nye gọọmenti etiti na Abuja mana ha ka ndị ụmụnne anyị nọ na ọdịda anyanwụ ji n'ọkata kwado si na ya atụ ya na ha e, na polisi ya ndị uwe ojii ndị gọọmenti na-achịkọta enwere ihe a na-alụrụ ha na ha ga-eji aka ha wee chịkọta nke ha a na-akpọ ọmotoko ebe anyị ndị Igbo dị ka ndị ọdịda anyanwụ si mee gba si na chebekwa abụja etu ha si ada echebe ja kpachaa nkata nata si anyị na ife ọwụ na ha na ndị polisi ndị uwe ojii kpara na ha kwekọrịta ife dị a dị etu a ndị uwe ojii kọọ nke ha si na-ekwe ife akwelụ ndị mmadụ si na anyị aghọta akwụkwọ ka ka ndị gọvanọ anyị si na ha kwere ife ọzọ ndị ukwe ife ọzọ ndị gọvanọ anyị si o oh, na ha ga-echigakwazi ka ha na ha kpazie ka o wee bụrụ na ha ekwekọrịta ife anyị rọtawo ha ekwekọrịtananụ kedụzi Ma ihe anyị na-ewele ndụ anyị ka ife anyị na ewere azụ ya oke si adị

na ọ bụ Anambra steeti ebe m na adị enebanye anya na-abụnye ha nke a na-akpọ sekuriti votu egoro ndị uwe ojii ụgbọala ọgba tum tum ma ọ bụ ọmarịcha ụlọ achakwa ọ na etu ha si emeso ndị nọ n'obodo ha mana ụgbọala ndị a ha na-ego ọgbatumtum ndị a ha na-ego kwa afọ afọ onye onye ugwu akpọtara ka ọ bịa wụrụ kọmishọna na-ahụ maka ndị uwe ojii o ya nke a na-akpọ a sị na monetize ya ya na ọ bụrụ onweghị onye na-agwa anyị ebe ihe ndị a na-anọ onweghị mgbe akpọ ndị uwe ojii si gbatara na ndị amakom na ndị oji egbe ezu emekpa ahụ ha azaghị oku ha azaghị owu mgbe a hụrụ okorobịa na-ejere onwe ya selfonu mara mma ya bụ onye ọbụla ihe na-adịrị mma onye ọbụla ihe na-adịrị mma ma ọ dị ka ọ dịka sị na ihe na-agaziri gị ma ịwụ nwa okorobịa ị bụrụzie enemy of the state hmm. ihe anyị na-ekwu ya anya ọkụzụ onye onye ozi bịara soro anyị n'izuụka gara aga kwụ nke ahụ bụ ọnụ ayọ dịta ala na mpụ ọkụzụ n'ala Igbo o ole ma okorobịa ma ọgbọbịa furu ga-akọwara anyị mere ha nna ọbụla ị gara nna Igbo ọbụla ị gara jụọ ase agwa gị gbachaa aza na ndị gọọmenti amahụ na ihe a na-eme mere Peter Obi na-achị oge ọ kpọkọtara ndị mmadụ si ka eleba ya anya anyị nụrụ ihe ekwutere maka bụ obi anọ ọ ga-asị gị na ọ mahụ arụrụ ala niile ọ rụrụ n'ala Igbo nke nka ga etinyelu onye isi ọ gosiri masịrị ya werekwe ụgwọ ọnwa amin ụgbọala na ọsịkwa asị hụ edebu e kwa afọ kwa afọ bigen polis ndị ọmụmụ na ndị na-achị obodo akpọrọ gọvanọ were nyere ha n'aka ka e were reji obodo ego ha na-aga ee ụgbọala bunye mmadụ osigipụta mgbaideọkpa ihe ga-agbanwe ga-agbanwe hụla ihe a na-ekwu mmadụ ịta wee ihe ọha ma ya wee gị kakwua ihe na-atụ aka ọzọkwa na-echetara anyị ihe na ihe a nwere akụkọ ogologo iwu ewe eziokwu na bụ na ọ bụrụ n'eziokwu eziokwu etiti na-achị na ndị na-achị obodo mana gọọmenti etiti mana gọọmenti steeti okwu na ha nọ ha n'uche ma maazị ọsị eh, na maazị ụkọchukwu ihụrụ na-arụtụ aka maka ndị na-ege anyị ntị ya anya. Hmm. kama na ihe asaa na mgba si n'elu ya pụta ohere ịhọpụta ka a mara ebe mmiri ụkọrọ mm-hmm. ka a mara na akụkọ a dị ogologo ya dị ka ntị ihe m na-ege ụlọ mmadụ abụọ na ntị ihe ọ dị ka ya bụ na dịka onye ọnya ụkwụ ebe ọ gbafuru na-agba ọbara mabụ ji anya ụkwụ anụ mgbada ụkwụ ahụ gbagowa n'elu ma nwere oche ya ihe ndị maazị ụbasi ụnụwu ndị medikal dọktọs ya na ya kpọọ gangrene ọ bụrụ na ị na ọnya nka <laughs> maka na ọ bụrụ na ị na-agwọ naanị ọnya ahụ na-agba ụkwụ ụkwụ niile ereela mm-hmm. ah, ndị steeti iche iche na gọvanọ si na-achị steeti dị iche iche jila nwayọọ na ndị steeti ehima ah, ọgbakọle nchọpụta ihe kpatara eberibe anya nụbeghị erubere isi n'ọwa Naịjirịa anyị na mara aka ntị e dị n'ọwụwa steeti ndị dị n'ọwụwa anyanwụ Naijiria ọ bụrụkwana ụnụ chọrọ ime ihe mwepụta ndị nchọpụta ebe mmiri siri bụ opi ụgbọgụrụ uche naanị na mgbada ụkwụ ka anyị ga-agwọ binyere na ihe ọnọkụ na ezu riva ịjụrụ e ya ji ya nwaanyị eji mgbe ọbụla pụta ọrụ ụmụ ọha oyibo dinyere ụnụ ka ụnụ rụọ ọra ha unu kpọrọ eme unu si Abuja si <laughs> Abuja si gịnị mere Abuja anaghị asị na Sokoto gịnị mere Abuja anaghị asị na Kano gịnị mere Abuja anaghị asị na Kaduna gịnị mere Abuja anaghị asị na Zamfara bụrụ ugbo mgbe ọbụla ihe mebiri asị Abuja si mgbe atụ ọnụ apịakụ ọwụ mgbe ọbụla ka nwa akpa ga-eji na-ejide nnabe ihe ihe ha si ya mee ọbasa ka ị chọrọ itinye ọnụ na ya nkata abịala nkata abịala n'ihi gara ngagharị iwu a gafee n'otele ndị do ebiliele ha ụbọchị mgbe onye nwe ụlọ zọrọ ịmara na ọya ya eruola anya rụtụ nke mbụ na-eme obi lara azụ godo onye onye na-achị obodo aji aghara tụ ebe na nke nke ịpụta ka ahụ gị anya na-ekwu ya dịka emere ọ wụrụ mkparị ya ụmụazị nụ ịgbawala ha obi ma ịmahụ m chọrọ ikwu ịma na ide taa na mpaghara mba dị iche iche nsogbu ode ikwere ndị nwe eh, pụta si ihe ebe a ajọka ka m soro tinye anya hụ na emejiri ya ọya otu o dị anyị oge Biafra bụ aka enwekwenye kwụnyere gị ihe oshilade otu ihe ị nwere ọnọdụ gị ebe ibi ayọ mbụ abụọ ka ekwukwe ya ugboro atọ ugboro atọ ka dị ee ka a kpara nkata ha nkata mee emehụ asị lekwa onye meriri ihe dị ọha Imo sịrị na ịtụle ha niile ọtụtụ nọ n'Imo steeti ahụ emeghekwa ọnụ na-asị aka mụtara ịchịkwa obodo o nwekwara ike ịdị mma anya hụzọ elekshọn onye bụ ọnwụ nke atọ hmm, gaa na e, e, e, ike nkata bufụtasị lebe ga-achị ụnụ gaa o nwere ike ibe ọgba aghara bụ ihe n'uche gboo ndị a na-achọ abịa gbuwe kama jụ na ajụ mmadụ ahụ zọrọ ndị n'okpuru PDP bụ PDP o otu ọnwa atụrụ ihe nye ele ahụ ba PDP n'ime kpọrọ onye ahụ si abịa bịa bịa bịa enyi lata ka nne gị ji wụrụ agbụ ewere ya bụ na ole mgbe unu ebe ọ bụla ọbụla iji chairman gị tentative na otu obodo e, dị akpọọ ya bịa ka zoku unu anyị chọrọ iwepụ onye agha, chọzighị ihe anyị chọrọ onye ọzọ obodo ndị ọkaikpe na ka onye lere ezu riva nọ elee ha ụlọ onye ọkaikpe enweghị ike ịgba e, e, e, gọọmenti Anambra steeti gọvanọ gwa anyị ihe mere ụmụ anyị buru ha egbe bụrụ ụmụ ma aka otu e ga-esi lụọ ọgụ na ọ bụrụ na ndị na-anọchite anya gị wụ ndị ụjọ gị na-ahụ iji ha oji ha gara gị oji iji ha pụọ tụfuo ihe i kwuru gawa Abuja ya nyabano son ayo mama ayo mama ayo mama mama ihe ọzọ anyị chọrọ ileba anya n'ụtụtụ a chọrọ ka ndị ntorobịa Naijiria ọ ka ntorobịa ọwụwa anyanwụ Naijiria kpọọ ya ọsọ mm-hmm. anya mkpemkpe dọrọ ọchịchị obodo naira n'oge gbawu aja n'okwu jee ọgụ jee buwa bala bọksụ jee mewa mgbakasa dị iche iche otu oge agwọgba ya eme gịnị ya gbọnkwụ n'ihu mm-hmm. ndị ntọrọ Naijiria ọkacha ndị ntorobịa n'ọwụwa anyanwụ Naijiria ugbu a oge ntuli aka ọchịchị abịa kpọpụta ụnụ kewere unu ego uche unu olee ndị ntọrọ siri n'ihi na njegharị iwe bụ otu ihe mgbe ihe mebiri emebi na ụlọ akwụkwọ ọra otu ihe ndị anyị gụrụ ụlọ akwụkwọ elementrị anyị gụrụ na rid na asị a in time si na ọ mgbochi ọrịa ka ọ ha si gị bido n'ehihie na naijiria n'ihi na ndị ntorobịa anyị na-ekwu okwu ya abụghị ndị ntorobịa nọ na elementrị skuul ndị ntorobịa anyị na-ekwu okwu ọtụtụ n'ime ha ji bachelọs digri ọtụtụ n'ime ha ji masters ọtụtụ n'ime ha lọyas ọtụtụ n'ime ha gụrụ jọnalizim kọmunikeshọn ọtụtụ n'ime ha gụrụ ekọnọmiks ọtụtụ n'ime ha nwere mmụta nwee na njegharị iwe e mere na sas otu ha si hazie onwe ha ụwa na enwere ike inwe egosi ndị ha na-etinye ebe a na-achaji fon na-etinye ịntanetị onye ọbụla enwee onye otu ere iwe bịala lekwa si achị ọchị ọ bịa kụzira ndị kasị ha bụ ndị isi awọ ịnọ na Abuja na ebe niile anyị na ndụmọdụ anyị olee ihe ndị ntorobịa nwere ike ime ugbu a gawa n'ihe gbasara ọchịchị n'ihe gbasara nchekwa obodo n'ihe gbasara ịhazi obodo na-abịa ha azụ mma karịa ndị na-enwe ha ahanye n'aka ndị ndọrọ ndọrọ iwefulefu ọ bụrụ na okorobịa ọbụla ma ọnwa agbọghọbịa ọbụla ga-ewe n'aka ndị na-azọ ndọrọ ndọrọ nara ha kọbọ na afọ iji wee nye ọkwa na ataka na ọzọ anyị na-asị na onye aka si kwa ndị ọkpara gburu ihe ọ na-agba ndị okorobịa na agbọghọbịa ndị dị ka m chi ụmụazị ma ọ bụ ndị tọrọ ewelụ ntị ha kpazụ na ọ gbasaghị ha mana njide ọbụla nwere ihe ọ ga-alụ ụmụ Okoro ya. ote ego na ụzọ ọwụwa anyanwụ ha na-egosi na ihe na-eme ndị adịghị ha mma anyị ma ndị na-akpọ onwe ha masọbụ esi na maka ike masọbụ ka a kpọrọ ụwa zuru ike kpọchie rapụ kpọchie rapụ ndị ụmụ agbọghọbịa ọigo na-eme adịrọ ha mma mana ha sị na ụzọ amaghị akpa oge na-enye egbe anya n'ọgwụ ihe nji ekwu bụ na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ma masị sọ bụ ma ma ọ bụ klọb ma ọ bụ nke na ha kpọrọ onwe ha e, ihe bụ naanị igosi na iwe na-ewe ha eziokwu ti mkpa yo ee iwe na-ewe anyị mana eduzi ihe ị na-eme iji dọpụta onwe gị na-agbụ ekere gị ọ bụrụ na ịgwa nwere ihe ịma mara ikwelu na ndị ji gị na-ebido na wepụwa ezi ya bụ anọ ka were ife ịma ha ma ọ bụ sụba asụ maka ya asụsụ anyị Igbo bụ ndị na-achị anyị eziokwu nwe agwa anyị na ife eji achị anyị na iwu edekọtara eji achị ya bụ kọnstitushọn na nke ahụ eziri na amalgamation na ozighị ezi ee mana ị ga-azọta ezọwute na na anyị nọ bụ ndị agha na-anọchi anya anyị eziokwu na ọtụtụ gọvanọ aha eme lokal hapụ arọpụta ndị ha na-akwụ ụgwọ si na ha na-anọchite anya lokal gọọmenti mana ụnụ na-anọchite anya ụnụ na House of Assembly ụnụ akwụ ụlọ ka ndị na-azara ụlọ aha na lokal gọọmenti bido ndị katọ ihe gbasatara ensaz si wee detuo si nekwe ihe ise anyị chọrọ ọ bụrụ sọ ọzikwa nekwe ebe anyị ga-agbakọ na ebe ị ga-enweta na ebe a ga-eke nri na ebe otu a ga-esinye aka na onye ị ga-akpọ detuo na ya ihe aha adị emere ụnụ ihe aha adịrọ mma ihe aha adị eme nke ọma gosi nụ ndị ọzọ ka esi eme ya ọ na-agbụ aha na ụnụ maka onye kwuru okwu kwuru agwọ emeghị ka o si wụla ewere ya kee nkụ mana ọ bụrụ na unu na unu nwere ike ime ma na ụlọ onwe ka mpempe ọnwụ onye ọbụla ejizi ya na-ezi isi ee ọ dị ọnwụ ka mma abụghị ndụ ihe ọ ga-eji wee mpempe ọnwụ bụ na ị nọrọ ka ọ dị ọnwụ ka mma ihe ọ pụtara na o nwere ike bụrụ ozu onye ọzọ tata ọ dịka egbu ogwe osisi mana ofu ka eji mbazu enyi bịa chetakwa ka bụ ụbọchị nke ya maka ọ bụrụ na ikwupụrụ kịta ka ọ na-eme onye ofu ụbọchị ọ bụrụ nya ụnụ mee na nke ka nke eji wee mechie okwu ugwu ihe a go pati ọ bụrụ na amasị gị tinye akwụkwọ nke gị ọchịchị na nke a gosinụ na ụmụ nwere ịchịkọta mee organize tụọ vootu ma ya bụrụzie na ndị ụlọ na ndị mpụ nọ mgbe nke ahụ rukwa chọọ ndị lọya maka onye ọbụla nwere nke ọ na-alụ ọ bụrụkwana na pati ya banyenụ sonyenụ na ndị ọnụla eruru okwu ọ bụrụ ka arọpụ ụnụ achọpụta onye ụnụ ga-asị ọgwụ onye a bụ onye a ga-ezi ozi onye a ga-etinye ihe ede n'aka ga-eji ozi onye a ga na-ajụ ase onye a ga na-eso mmadụ na ọ na-emekwa ife ekwu ọ ga-abụ ụbọchị a ga-atụchi ụnụ asị na onye ụnụ kwado ụnụ niile pụta gbagharịa atụ ọ bụ na ụnụ pụta na onyere onye ahụ ọ bụgodị na ezuo vootu ụnụ a ga-afụ onye lọya a ga ahazi ga jụọ ase gosi evidensị weta si aja ya bụ ibe ma ndị mmụọ ka m ya bụ okwu otu <laughs> ihe a bụ ozi anyị na-ezi ndị ntorobịa mm-hmm. Naijiria mm-hmm. ọkacha ndị ntorobịa ụmụ Igbo na ọwụwa anyanwụ Naijiria mm-hmm. tinye ọnụ na mkpụrụ ụbọchị abụọ atọ sị na ndị Lanarịn Headsmen alakwala ee eh, mbụ n'Enugu steeti gakwa njinji nga ahụ ebe a na-atụle ya ụfọdụ na-asị ha ga-aga zụọ egbe ụfọdụ asị ha ga-aga kpọọ ee eh, a ga-eme ka aga ga-emesị ọ dị mma ihe a e, uche onye uche wa akpa onye bịa ya eburu nke bịa mbụ nwada ụmụazị na Enugwu n'ihu ụlọ e, steeti haụsụ unu ifeanyị ugwu anyị gaa n'ebe ahụ gaa nọ tịa ha otu anyị ga-eji zọọ ndụ anyị enwe anyị nri agba ụlọ nkịtị mana ụwa kịta ga ihe ọbụla na-eme bifo e, tupu gị mụchie anya mụghe anya ozu ole ụwa niile ọwa n'ihe herdsmen na-egbu ịjụrụ ị gaghị enye ha aka n'okwu emegharị ahụ aha wụrụ otu ihe a kwuru ọ tọọla m nnukwu ụtọ tinyetụ ya ngagharị ha depụtala ihe ha chọrọ lekwuo otu anyị si chọọ obodo dị n'uche ala Igbo unu ga-eji tọọ kwuo ekwu dị ọchịchị chọrọ n'ebe anyị iledala anya ensaz obodo ndị Naijiria na ihe amagbuola onwe anụ mmadụ ole na ole si nwere ebe a na-atụ ego achọrọ m ịtụ ego e were kwado ha maka ha onye na-edu ahịa esowe n'azụ ihe maka otu anyị nwa nọ ya na-agbazi egwu nke e ekwuru m ya n'izuụka gara aga ọ na-agbawa obi otu Amerịka anọkọta rị na-asị enwere wọld gịnị gịnị gịnị gịnị ka ịhụ ụmụazị isi mpaghara obodo niile kebịa e, e, e, ndị na-achị obodo ha kwado ha ha abịa eme ihe egwu egwu ọrụbedile ee mmadụ nwere ike ịchị ọtụtụ obodo si ya chọrọ m ịga ebe a mgbe anyị nwa nọ yunivesiti ọ bụrụ na ịchọ ịga Lọndọn gị bilie gawa Lọndọn, ọ naghị eso okwu enweghị onye na-aga ijide gị ledala nnọọ ka esi werezi ụnụ makpuo na prizin akpọrọ Naijiria kpuchie mechiere ụnụ ọganihu ụnụ ọya ka m ji na-asị ihe ụnụ biliri egbochiere ụnụ ụzọ ebe a chọọ ụnụ ụzọ ọzọ ụnụ wu ndị Igbo ụnụ ndị Igbo igbo ndị na-eme ihe siri ike e, agwala ụnụ na enwezi ihe ụnụ ọghachi ya ka m ji na-akwadochi ụnụ ike ụnụ egala unu ga-egbu mmadụ kama anọghị na ya ma e nwere ọtụtụ ihe unu ga-eme wee mepụta obodo ya dịrị ụnụ mma unu bidokwenu mewe anyị nwabụ ndị okenye anyị ga-akwado uche m n'ihe a iji iji kwado ihe ahụ ị kwuru ọtụtụ ahụkwala mgbe ọtụtụ ndị ntorobịa na-ewepụtakwa echiche dị iche iche hmm. ọbụladị ndị nke na-egosi na-eme ihe ngosi iji gosi ka ọnọdụ chiri dịrị ndị mmadụ na n'ala Igbo dịka n'Imo steeti nwa amaala nwa okorobịa ee a na-akpọ Igbo na-egosi ọ nwekwara mgbe ebupụrụ e burukwa e, gburugburu gara gara si ka eji mekpaa ya ahụ n'ihi na ọ na-egosi ebe mmiri na-akụchi ụzọ na otu ụzọ siri dịrị na ihe ndị ọzọ mm-hmm. kama a ga-ekwuwa nke wee eziokwu achọwa ihe ọzọ a ga-ebo ya ihe nwa okorobịa ahụ na-ekwu bụ eziokwu nke anyị na-agaghị asị ma onye a ga-ama ụta ọ ga-abụ aka na-achị steeti ugbu a ka ọ bụ onye chịrị tupu ya nwa abata isiokwu bụ na ụzọ adịghị mma ọkụ anaghị enwu mana enwere e ụzọ dị mma n'Imo steeti <laughs> ya maazị ụzọ dị mma ọ bụrụgodị na obi adịghị gị mma n'ihe a na-egosi nwokorobịa akpọghị gị ahụ ọ sịrị na ọ bụ gị mere ụzọ ọjọọ dịghị mma ngwanụ ọ gị nwa bụzi aka na chi steeti chọọ nke ị ga-eme ka ọ ụzọ dị mma ọhịa bụ isiokwu ee otu nwanne m nwoke a na-akpọ Fada Goswill Agbagwa na-enwe e, leadership training program ọ na-eme n'ụlọ ọtụtụ ụmụ ndị ntorobịa Naijiria ma ọbụla naanị ndị Igbo a na-eme ya na Jos o na ya na Jos a na-eje mpaghara Naịjirịa dị iche iche ya iji na-azụpụta na-enye ụmụaka ndị a mgbazi n'ihi na ihe a na-agụta n'ụlọ akwụkwọ ezughị uzi otu onye ọkammụta Scotland a na-akpọ Sam Westmillet ọ sị the future of a nation of a people depends on how their youth construe their problems of today. ya ọdịnihu mba ọbụla na ndị ọbụla ebe ohi mere isi otu ndị ntorobịa ha si ahụ ọnọdụ ha ka ọ dị ugbu a otu ha ga-esikwanụ nwee ike hụ ya hiwekwara n'isi n'ihe ahụ John Stuart Mill si gị na agaghị enwe mgbanwe na ọganihu n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe n'ọnọdụ ha si eche echiche there will be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought yawo Igbo ndị ọma na-ege ntị ndị ntorobịa werenụ mkpụrụ okwu ndị a mịa nne mmiri asị atụọrọ ọmara ya mara atụrụ ofeke ya na-efe e nwere ọtụtụ ụmụ amaala Igbo anyị nọ na anyị na ha nọ na ofe ebe United States ebe a anyị na-agba mbọ n'ụzọ dị iche iche ihe anyị na-ewepụta n'ikoro a bụ ka anyị nye aka na-akọwa ka ihe siri dịrị n'ihi na ọtụtụ oge ọwụ asị nwata ụkwụ nganga ka okenye nọ n'ụlọ isi awọ nọ n'ụlọ ihe ama ka anyị na-agagharị na-abata na-apụ o nwere ọtụtụ ihe anyị na-ahụ ụnụ nwa anụ n'ala zọwụrụkwụ n'ala na-agaghị ahụcha anyị chọrọ ka anyị na ụnụ na-enwe mkparịta ụka enwe dịka maazị ejikọbasi siri kwuo ụnụ onye daa olulu chilie aka elu a ga-agụpụta ya ọ bụrụ na ndị ntorobịa anyị gbaa mbọ gbanwee ome ụzọ ha si eche echiche n'ihi na ụnụ ahụra na otu ndị isi awọ na-achị anyị dis <laughs> anyị na ha nọ na ya na ndị isi awọ na-achị obodo taa egosila anyị na ụzọ ha si esi eche echiche enweghị ike iwetara anyị ọganihu ya ọwa ihe dịrị ndị ntorobịa ịfụ isi akwụkwọ gbanwee ụzọ anyị si eche echiche ka ihe ji dịrị ụnụ mma dịrị anyị mma dịrị obodo mma dịrịkwa ndị na-abịa ụnụ azụ mma ka ọ sila adị ụnụ ga-enwetarịrị nkwado ga-enyere ụnụ aka inweta ihe ahụ ụnụ chọrọ a ka ọ dị ugbu a m ewere okwu a anyị hụ ya maazị oke ụkọchukwu n'aka ka anyị kapịa okwu ọnụ n'ihi na sị onye jụwa nkwụ kapịwa ọnụ mgbụpụ ya eruola hmm. Asị na anyụcha nsị akapịghị ọnụ ọ <laughs> ya mere ihe anyị kpara tata bụ kedu ihe ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ga-eme iji wee gaa n'iru karịa ngagharị iwe anyị akpago maka etu ha si nwee ike ị na-aga n'iru ikwu ka ọ dị ha ime ka ndị na-achị achị na ndị na-anọchicha anya ha ruru onu ha na-ekwukwa ka ha tinye aka n'ihe gbasatara ọchịchị obodo isi na-ekwe onye anyị rọpụta ma ọ bụ itinye onwe ha ka arọpụta ha na ndị ga-anọchi anya obodo anyị na ayọkwazinụ ndị na-achịkọta obodo na ndị na-anọchite anya ọkachasị ndị gọvanọ ka ihe banyere ndụ na akụ na ọkacha ndụ ndị bi n'obodo ha na-anụ ha ọkụ n'obi ka ha ghara ị na-agwa anyị na-arọpụtana ndị na-enebanye anya ife ọjọọ merụ ka ọzọ karịzi ime mana nke ka nke ka ha were ihe etinyere na ha n'aka iji wee dozie obodo lụọ ọrụ ọbụ otu ọ dị anyị n'ọnụ na mgbede a ihe ndị anyị kwuru nne mana mee ka agbata obi gị nụ ihe ị nọ ọ bụrụ niile na-ege ya na Facebook mee ka ha mara ọ bụrụkwa na ege ya na pọdkast ya bụ ebe ọ bụ na ị na-enweta ya bụ pọdkast chọọ ikoro mkparịta ụka n'Igbo ikoro mkparịta ụka n'Igbo mekwanụ ka onye nụrụ gba onye agbata obi ya ọgwụ ka ọrụ anyị n'ọnụ na mgbede a anyị ga-asị ka ose bụrụ ụwa nọnyere unu niile onye ọbụla jide ọfọ maka na oji ọfọ ga-ana ọgwụ ka ọra m n'ọnụ ndị be anyị ụbọchị ntanụ ka anyị chọọ na Owele